igbo igbo ya mara anyị niile mma asụ m ụtụtụ ọma na ehihie ọma na anyasị ọma na be ndị na ebe iche ege m ntị ambụ okeze ọgụ abadike abadike nke uwe ala mbiagụ e nwere ndị na-akpọ m na-ajụ m kedu ka esi ama akwa akwa eji eke ekike igbo nke ụmụ nwoke unu mara na otu ụmụ nwaanyị si ama akwa dị iche na otu ụmụ nwoke si ama akwa n'ụbọchị taa aga m eme vidio a ka m zi ndị niile a na-ajụ m ajụjụ a kere ka esi ama akwa kere ka esi ama kere ka m si ama akwa ka m zi ha otu esi ama akwa ndị gboo na-ama ha ga-ama akwa ha ga-ebu ụzọ yiri nịka n'ime eyiri ka n'ime ha yiri shu ha because shu a ah, ga-eme amara nga akwa ga-eru mara nga akwa ga-egbogote mana ihe eji eyi ka n'ime bụ ikuku nwere ike kuo buru akwa ọ bụrụ iyi ihe n'ime iwere onye gba ọtọ mana ọ bụrụ na iyi nika n'ime ikuku kuo onwe ihe ga-emere gị ihe na-agakwa ka dimkpa otu echi ama akwa echịtọ jọji otu a ịtụsa jọji ịtụsa jọji chọwa ebe isi ya isi isi jọji a na-akpọ ya isi ya ebe a gbara ya agba ebe a gbara ya ka a na-akpọ isi ya ị ga-ele ya anya otu a were hụ na ị nwetara ka ị ghara ama azụ akpa na ịmara ime ya ime ga na ebe ọ na ọchụ aka ihere ya ị ga-ahụ ile anya ọfụma ị ga-ahụ nke gị ebe e jiri gbaa ya otu a ka esi ama ya ịtụsa ala dị iwere gafee ya mana ọ mgbe ahụ ị ga-atụsa ụkwụ gị atụsa maka ịtụsa ụkwụ gị ọ ga-enyere gị aka ịchọ ịga ije ịga ije ọfụma ịchọgoro ịchụ mmadụ ọsọ wike akwa mara ama ị ga-ejikwa akwa mara ama chụọ mmadụ ọsọ ịchọ ịgbalaga ị ga-agbalaga maka idokwa ụkwụ gị ọnụ were nwa ya ọ ga-achịkọ ụkwụ gị achịkọ ọ ga-enye gị ohere iji were megharịa ahụ ma ọ gbaa egwu ma ọ kpọọ ọsọ ma ọ kụọ mma mma ndị be anyị na-akpọkwa ịgụ oche so ịtụsa ụkwụ gị otu a ị were akwa n'azụ welite ị ga-ewere isi nke a chikọ ya n'isi nke ha na-awa ahụrụ ọha n'anya iwere bugo wefee ya otu a na ị ga-agbatị ya isi n'isi a ga-ahụ ịgbatịa ya ị hụrụ nke a iwelite were mkpa apụgo your armpit kpagide ya ị bịakwa werekwa nke a were ya armpit kpagide ya o kwe ekwe na azụ gị ọ ga-ekwe ekwe n'azụ gị asụ onye kere nwa n'azụ den ịbịa jie gbaa ihe ijiji ya iwere nke akpagide ebe a were nke akpagide ebe a ọ ga-awụta the same size enweghị ihe ga-eme ọ gaghị aga karị ya because ịkpagidegwe so ihe ị ga-eme bụ gbaa ịkpagidere gị chikalụ nke a gị jie nke a ịkpagidekwere ya ị gaghị hapụ ya ka oluzo ị e, e na-eji e ya ijiwe ejiwe jiri ya bere ebe aka ga-ejiji ya nka iwere werekwe nke a jie jiwe jiwe jiwe jie ijibego ejibido jiwe jiriwe ruo nga ijikwe ịhụnanya otu ọ si dịrị ịhụnanya mkpa abụghị ka kpalidekwere ya ikwekwe ya ikpe ya ịkpalitekwe ebute mkpa abụghị dee na ịbịa iwe iwetuwe aka gị ka ịchịrịte dị akpa ka ọ ghara na akpụ n'ala ịhụra nke a pụta iwetukwa aka gị na nke a chịrịtekwe ka ọ ghara na-akpụ n'ala nke a yọpụkwa ile ya anya ọ bụrụ na ọ ka na-akpụ n'ala dị nne iwetekwa again iwedatakwa again ya agbalite bịakwa dị sem ihe ahụ mere ebe a ka ị ga-emekwa ebe a emekwa ya agbalite den ị bịa wụdaa ya ka ọ bịa n'ukwu gị maka ọnụ ukwu ka a na-amakwa na-amakwa n'azụ ọnụ ukwu ọha ka eji asụ anyị gata ama ndị akwachiri ike n'ukwu n'ukwu ka a na-ama then ịbịazie ile anya ọwụ na ọka dị ọka wụsara n'ala rinne bikos ị ga-eji um, akwago na-azachara ndị mmadụ main road iwee tetukwuo ya iwee tetukwuo ya ịkwụpụ ya ịbịakwa wee kwe nke a wee tee ịhụ na ọ bụ itena ka iji ka alụọ bịazie machie ya ịbịazie machie ya otu echi ga amachi ya arụ ịbịara ya ị gaa ya n'ime si n'ime gaa isi na ihe anyị bifo amachie ya ị ga-ebu ya na na nkọnkọ ebe aka ekpe gị anaghị agba akwa n'aka nne anaghị amachi akwa ebe ọ na-aka ekpe gị ị ga ya ịhụ ya gị machi anya otu a ịmachikwa ya gị ile ma ọha uh-huh, uh-huh, ahụ anya mana ebe a ga-agba itetu elu ebe a ewere gbadatatụ ala ka o wee nwee ike nye gị the gap ị nwekwara ike be adjust like this metụ ya adjust n'ukwu otu a ka o were gbo ite ọfụma ile ya anya nyana ya gị bakwa mashin ịba chekie otu a asọpọsọ ị na-ahụ nika anya mana nika kpuchiri ọtọ gị nke kpuchi ọtọ gị nke a bụ nke ị ga-eji were kpuchie nika ahụ ọfụma were jie nke a ghachie ya ị na-agagodo ije onwe otu a ga-esi hụ nika ahụ anya ịgbaligodo elu agaghị ahụ nika ahụ anya tụọ akwa ka a ga na-akwa deniga machikwa ya gị bịa jie machi nwere ike machikwa ya abụọ maọbụ atọ like nke a ị ike machikwa ya ugboro abụọ nke nke a ugboro abụọ na ịdọọ ya ka atụ a ka ihe a niile ebe akpụ akwa nọrọ na nkọnkọ otu a ka ndị gboo si ama ndị gboo na-abịa ha machaa ọwara akwa hiri nne ha na-ewere n'olu ebe a nke a nwere ike gaa n'olu ebe a ghara ha kụkụzie ya ikuku lidis otu ndị gboo si ama ya ha kụrụ ya lidis ha na-agaji mana ị nwekwara ike ị ga-achọ ịnwụ ịnwekwa ike ma ha kpa ya ụzọ atọ ugboro atọ ka o wee chie ike ọfụma ka o chie ike ọfụma o chichie ike gị na ọjị ya dị otu a den gị bịa doziwe onwe gị ị iweta isi agụ ma ọ akwa ọbụla ị chọrọ iji ihe ọgwụgoro singlet ka ị chọrọ iyiri elu wuru otu t-shirt ọgụ ka ọ dịara mana ka m nwere isi agụ iweta isi agụ enweghị isi agụ ọkpị na ịhụnanya kọmplit kọmplit oke mmadụ ka ịwụ na gaa anyị ga-eji akwa ahụ wụrụ oke mmadụ ị ga-emekwa omume rụ nwa ahụ ka ọ bụ ị na-aga ndị mmadụ mara na onye na-aga na onye ama ama onye nwere ugwu na nsọpụrụ n'ala Igbo ee ihicha ya otu a ịbịa were okpughu wee bụrụ onye chiri echichi ị ga-echikwa echichi ekpukwena ị ga-ịba na nsogbu iwuru chifu wuru nze wuru ọzọ wuru ichie ịbịazie ịbịazie wekọrọ akara ngwa niile eji wee mara ndị Igbo iwere akara ngwa ndị Igbo akara ngwa ejiri mara ndị Igbo ga ya na e igbo na-apụta wee were nke aka gbaa nke gbajie elekere gị ebe a ibilitejie staf of ọfịs gị igosi na ịhụ onye echiri echichi n'ala Igbo ọ wụzikwe na ịchọghọ ibu staf of ọfịs gị nwekwara ike buru mkpọ were tiga iwere mkpọ ti iwere nke a na-ekupụ ikupu ihe ọjọọ bụ ikumata ihe ọma otu igbo si aga ije igbo keleenụ ha igbo rienụ ha baanụ ha ya mara unu niile mma ụtụtụ ọma wara ụnụ ọjị igbo mgbe niile aka m bụkwa nwanne unu okenze michael ugochukwu solomon ọgụaba

enwe mmemme ọbụla mmemme ọbụla ị na-eme chọọ ka a bịa jikee gị chọkwara ka m gwa gị otu ị ga-echi nọrọ n'ụdị gị chọkwara ka m bịakwuoro gị okwu na mmemme anọ m ya ana m arụ akwụkwọ m oke enwusi na United Kingdom ebe a daalụ ekele m ụnụ ya mara niile mma oke nze na gwa ụnụ